ebe nọkịta bụ na obi na nnewi ogidi ee eh, aka m ọ bụ na ị na-anya na o mere nnukwu emume a na-eme e nwere echichi dị iche iche a na-echigacha n'ụbọchị nketa ya batara ile anya ị ga-ahụkwa onye echi ibe m ka anyị bịara n'ihi na mmadụ dị ka eh, Chigozie eh, Obianyọ na-echi echichi tata tata ka echiri ya onye rika nne nke mbụ na agụ Nnewi a onye rika nne obiri na biya ehm, ọ bụrụ na ilegharị anyị ga-afụ ka ụgbọala chiri n'obi ya niile ma ndị Igba ma ihe niile ihe ndị a niile ga-emekọcha tata ehm, echichi bụ ihe ọdịnala Igbo nwelu mmadụ ji enweta nzọpụta mgbe a na-abanye onye asị ka akpọba ndị echichi na ha ga-ekwu eziokwu ya bụ ebumnobi eji chi ndị ga-ekwu eziokwu ndị nwere ike ịzọpụta onye a na-emegbu emegbu ndị ga-azọpụta ụmụaka nne na nna ha adịrọ ndị ga-azọpụta ụmụ nwaanyị ajadi ndị ga-azọpụta ndị akpadoro ifefa ndị ga-ekwu nke bụ eziokwu n'oke nyetere mmadụ na ibe ya ọhịa na-enwuru ndị echichi n'obodo ndị echichi anụmanụ n'obodo na-adị mkpa ọ bụrụ na ị lelịsịa ndị echichi n'obodo o mesịkwa ihe gbasara echichi ga-emechakwa ndị echichi leliba gị ogwube aka ọ bụ ha bụkwa ndị na-atọ ntọ na anụ ọdịnala obodo ịgbanwe nke na-adịrọ mma mata ihe nke ka mma ihe na-enwuru ndị echi n'obodo ọ kwa na ya bụ ihe echi na-alụ ee onye anụnwa bụ nnukwu onye echi ka ọ bụ na ọlụ onye anụnwa bụ high chief Chimezie ọkwara anụ n'obi eze gedegwu ekwara n'obi dị fọt ba eze gedegwu ọfọ ọlụ ya when you talk about ọlụ ihe a bụ ọlụ ancient kingdom ọlụgedegwu o nwekwara ndị kingdom nke ọ na-afụ maka fa bụ na ya nwa mesie mmeri nji ndị ọzọ elie ịfụ na ihe a bụ ihe ndị be anyị debere nne na nna anyị ha debere ya ndị mgbe gboo debele ya ka ọ bụrụ ihe a ga-esite na ya wee na-azụ ma na-eme ka ọdịnala anyị ghara ị na-ana maka gị nwa na-eme ka ọ na-aka ọ na-aka ọ na-aka ọdịnala anyị na mana ọ na-abịa ijebe ị na-ekwu okwu eke na orie na afọ na nkwọ na o nwere ife iji ya eme mana ịgbaba nkwụ nwaanyị ma ọnwa gị gbaba nkwụ iwere nkwọ dị bụ unu wee mebe adreesị iwere afọ market were mebe adreesị ee eh, bụ ekwuo na ndị be anyị ada anụ nwaanyị afọ na mbọsị eke ikweta na nke a, ee ọgọgọ eh, nwoke ya bịakwa na eke na ndị be anyị ada anụ nwaanyị na eke ikweta na ya ya bụ na ọdịnala anyị ka anyị na-ewulite ee eh, ka anyị baa na ya bụ obi sorry ka anyị baa na ya bụ obi uruagụ e ee enwe foto ị ga-anọzi n'azụ anyị maka na anyị na-abazi aba ee bụ ya bụ obi ah! ihe jiri ugbo obi udo ka anyị jiri bịa hmm. ihe jiri ugbo obi udo ka anyị jiri bịa nakwazi nnagharị anya ịpụ obi si wee dị yes unu na na hụ na ebe a bụ ebe a na-anọ were ekwu okwu dị mkpa na obi dịka ebe ahụ a na-ebi ikpe ziri ezi ebe ahụ a na-ebe ikpe ziri ezi ọ ya bụ ebe a the palace. This palace a bụ palace of justice ka Igbo si debe ya ịbịa mgbe ahụ ndị na-epe ope ga-akwụ na dọk edebere ha ebe ha ga-anọ ndị anụnwa abụrụsị ya ndị bere igere ikpe ndị ga-ebe ikpe dịka ndị isi anụnwa abịagbuo okirikiri onye ọbụla ewe ekwu ife ọmaalụ ya kpatara o ji wee dị mkpa mara ntọ na anabụ unu mara ọdịnala bụ unu ọ na ije okwu bụrụ ụzọ chọpụta agbụrụ gị mara ebe isi mara ebe ị mụrụ nwa gị mara ndị bụ ụmụnne nna gị jụọ agbụrụ ajụjụ na agbụrụ gị ọ na-abịa ịbata n'ụdị ụdị a ị mara ebe iyi ekwudobe okwu o nwere ihe ya abịa ịjụpụta na agbụrụ gị ịbata na palas a o nwere ebe okwu ya gbuo olu gba nkịtị the palas ekwuru gị ọnụ gị maka ha amago na ịma nkwufe ebe ahụ mgbe ọbụla ikwufere kwufere ebe ahụ imebiere okwu ịbịa chief ọkwe na-agọta ikwu gafee ịma na ikwu imebiere okwu gị anwa mana ikwuru n'uto na ịma nna gị mara igwu mara ibe mara onwe gị ofuma iwere ebe ya ebe ikwudebe wet ndị mmadụ ewekwuo na ihe iji ji ekwu okwu a were gaba n'iru ụmụ maka ihi na ihe iji ekwu gaba n'ihu anyị hụ na n'anya mere na onye ekwu gaba n'ihu na ndị mmadụ eme ha ya nsogbu adịghị ndị o siri kwụsị dị nnọọ mma ha wee were aka ha wee tụpụrụ gị ji. ihe na-enye gị nsogbu ya bụ ekelena m maka nnọ ya chif kelere ọha na eze na tude family doctor kụsigo ihe niile ya bịawo ihe omenala ka anyị bịara so ihe a na-asị wa omenala ga-adị anyị adịghị eme omenala anyị adịghị emekwana ka anyị megide mmadụ ihe a na-emewe ka ọ dị mma so ma ọ nere bụ Chigozie Obianọ ọwụ ejikpụta ọkwa aka anyị anyị bịa e nọrọ na uru agụ Nnewi tata bụ onye nke e echi na-echi onye erika nne obiri na be ya so ndị Igbo na-azakwa n'afọ, ihe a na-aza wa afa nwere minin so ya ka anyị bịara n'ụbọchị tata ka anyị nọnyere ya so na obi uru agụ ka anyị nọ ihe a buti nnatu daalụnụ n'otu aka ahụ ụnụ n'anya ụnụ ga-ahụkwu na e, nwanne anyị nwoke nọkwa ya igbo ọma ndị ọma na-ege anyị ntị ya gazienụ ọmụnwa ahụ ogbuefi chukwu were ikuku mmadụ ejewara ife ojewaji, onye ji MCA na ọtọriti FM wee mara anyị bịara ka anyị malụ ka o si adị n'ọwụbe ka eji atọ ka aka oyiwe were onye nghọta na nwata mara ebe o si ebe o si ya ya ee eh? n'ọkwa na igbo ka anyị wụ anyị anyọ ha anyọ nweghị onye akpọwa ebe ije dị ife anyị na-ekwu uwe ụka ọdịnala anyị chighala anyị em ndị ebe ụka bịa ha biri ejewe ebe ha ya eje na anyị nwere ntọnana enwere ntọnana igbo adọnya ka anyị na ha eme em chief na-aba ekwutechara na ncha na mmadụ sịrị na aha akwakọrọ ya nkwụ ụbọchị afọ onye we afọ na be ha onye si na ụbọchị eke na aha ejikọ ya ka mitin onye we eke na be ha ee eh, um, onye ṅụrụ ọsọrọ ibe eh, ọnya mehụrụ na mmadụ mmadụ hisara nne inepụ anyị fụ na um, ọha ife ka a na-eme um, ekenena m onye ọhụrụ ọha ọ na-abịara ije ọkpa unu ji wee bịa nke unu ya eji wee aka ya mma ee eh, onye si na ife anyị eme taa ya enwe isi ya bụta isi eti ka onwe isi ee onye fụkwara anyị lụta nwa ya nwụrụ anwụ ka a ọzọ nwụrụ ahụ ya onye fụla echichi ike na ya daa ngwọrọ na anyị nọkwara n'obi ekwu ya ee kwu ekwuchara nwa iyi ndị nọcha ebe a ị na-eyi ka o si wee malite. unu ga-ahụ ka ebe o si wee malite nke a bụ eh, His ya Highness Obi eh, Ogbufo Obi of eh, Uruagụ Nnewi ọbụna fụrụ nka a jọsụ achọ nke onye ọbụla nnọọ kpatuo nnukwu uche ya na pefụrụ nka ịbekwa ebe efu na obi nke a dịka onye bụ nọmba wan nke mbụ dị ihe amaka ị na-anya ịfụ na ụdị ụlọ aja anọ na nke m ka ọ nọ na ya na-enye onye nke a bụ ise Royal Highness mm. eh, Obi umeala ukwu Obi Ofuruagụ ofu Nnewi ya ilekwa anya ịga hụkwa ee eh, ọzọkwa bụ Obi John eh, Akabọgụ Ilekwu anya fụ na ọ bụkwa Obi of Eze Obi Eze Ogidi Eze Ogidi nke izizi of ah, Nnewi ị ga-ahụkwa Obi dị Uju Obi Obi a. ndị a niile bụ ndị chichagoro unu wee bịa fụọ ị ga-afụkwa Obi se ma Obi Uruagụa Ogidi osisi unu o si si n'aka n'aka wee ruo aka kpatara iji nọ isi na ọnọdụ anyị nọ n'ụbọchị onye anụnwa bịa bụzi the current Obi nke nọzi kịta ya na echiwe ndị mmadụ echichi ya ihe a bụ the Obi ị na-ene anya ihe a ugbu a eh, eh? ogidi the yes ndị nwa yes ụmụ ọgbọgọ ndị agụ ha na ebe a ịghọtago onye dịkwa nke a njọ ahịa njọ ahịa njọ ahịa ahịa <laughs> ande ifere ndị isi obi aka ozugbo na were onye ọzọ ọ ga-agwa anyị onye nịga nne ya ga-ekwe anyị ka obi dị ụta Bịa buru anyị ka obi ẹ̀rọ máa lo orúkọ mi náírà onega na nke dobe ndị isi obi ndị isi igbe kwuga na bɔtɔ ofunfun taa bɔtɔ ne ka ọmọ fóònù wọ́n ẹ̀kọ́ wọn ọmọ fóònù sọ̀rọ̀ yìí wọ́n ẹ̀sẹ̀ ọmọ ìmú ẹ̀ ọmọ ẹ̀ Thank you.